n'ala Igbo agalada esi egbuola esi nọ na nkwere ekwuola o esi egbuola esi nọ na nkwere ya echagola ka na esi nọ na nkwere egbuola o esi ekwuola si Igbo agala e. nkwere ekwuola Ọkachi Cheki ọkpara fọtụ eze dịọra mma na nkwere imeji nwanọfụ ngwere nwoke ọma meji aga ọgọdọ zuru ukwu echi nwoke ọma meji aba mba deputy chairman Imo State Council ndị eze echi nọ na nkwere kelee ndị eze kwuru echi nọ na mkperugo echekwuola ya echi nọ na ya ka n melodi agba n'aka igbo tee omenala igbo anyị omenala igbo nwunye anyị na-eje eje mgbe turu gayọ shama melodi idokwu ya n'isi ya na-etima majumechikpere ajụjụ omenala igbo gala mechikpere si omenala igbo agala omenala igbo igbo Kalaba nwoke ọma mụrụ na farafara nọ n'Igbo Eku na-abịa ijere London mụsara ma ịbụ omenala n'isi asụsụ Igbo kacha bụcha Nnamdị Kanu asụọ ilu Igbo kacha bụcha Nnamdị Kanu anụọ okorobịa mawuru amawuru chama melodi ezigbo onye ndu eji eje mba sham ekelela gị gụrụma nwoke bụ okwu Igbo omenala Igbo na akaba Chifu Pete Edochi Ọkadagidi Igbo landile onye ọma mara mma ndị bụ omenala Igbo n'isi na relax